AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke dị mma anyị abịala n'ihe omume nke ụbọchị taa ebe anyị na-ele anya gbasara ntutu isi nke ga-enye anyị ahụike nri ọma nke anyị ga-eri ihe anyị ga-eme marakwa na n'ụbọchị taa ihe anyị chọrọ ileba anya bụ ntutu isi ụdị ntutu isi nke anyị nwere o nwee ndị nwere ntutu isi nke nwere mmanụ ka a na-akpọ oily hair nwee ndị nwere ntutu isi nke na-enweghị mmanụ ka a na-akpọ dry hair enwere ike ịkpọ ya na onye ahụ nwere dry scalp onye ọma na-ege ntị mara na ma ị nwere nke nwere mmanụ oily hair maọbụ nke na-enweghị mmanụ dry hair ihe ị ga-eme wee doo ntutu isi gị ka ọ na-eto ọfụma ihe ị ga-eri anya agwago gị ihe ị ga-eche site n'ike Chineke anyị emeela ka ị mara ma ihe ị ga-eme na ntutu isi gị ka ntutu isi gị wee dị mma ndị nwere nụ oily ihe lemon pọpị na hamamelis bụ ihe anyị ga-ewekọta wepụta mmiri nọ ya n'ime tinye lemon ka anyị wee bilata mmanụ nke nọ n'isi ndị nwere oily ihe site na mmanụ abụọ oke ibu ọ ga na-eme ka isi anyị ghara ito ọfụma ọ ga na-eme ka anyị na-akọ ọkọ n'isi anyị kwamgbe kwamgbe ka anyị gbalịa wekọta ihe ndị a ma tinye lemon n'ime mmiri nke anyị ji asa isi ọ ga-enyere anyị aka ọ bụrụ rii na ebe ị na-ege ihe anyị na-ekwu ị ga-enwelite ịhụ ihe ndị anyị kpọrọ aha ha gbalịa tinye ya lemon n'ime mmiri nke gbaṅara agbaṅa iji asa isi gị ugboro abụọ maọbụ ugboro atọ ọ ga-enyekwa aka na iwepụ mmanụ nke buru ibu n'ime ntutu isi anyị ka isi anyị wee too site na onye nwere mmanụ rie nne na ntutu isi ya ọ ga-eme ka ntutu isi ahụ ghara ito ọfụma ka anyị gaa na ụdị isi nke abụọ nke ndị na-enweghị oili hair nke ntutu isi ha bụ dry hair mmanụ adịrị n'isi ha a na-agwa anyị na ube bekee nke a na-akpọ avocado lotion bụ ihe anyị ga na-eji na-eme n'isi anyị ube bekee nke chamara achama anyị ga-ewere ya pịkọta wee maa ya n'isi anyị dịka ebe mmadụ na-eti ya shampo n'isi ya anyị ga-ewere ube bekee ahụ maa n'isi anyị nke chamara achama ee anyị wee macha ya n'isi anyị anyị ga-ahapụ ube bekee n'isi anyị nkeji iri abụọ ruo na iri atọ anyị ga-ewere mmiri nke gbaṅara agbaṅa kwe lemon n'ime ya wee saa isi anyị ozi onye ọma na-ege ntị ọ bụrụ na ị chọghị ime nke avakado loshon ị nwere ike ime akwa a na-akpọ egg lotion ka i wee were akwa ahụ ofu akwa iweta akwa a na veniga ị ga-akụkata ha abụọ n'ime efere dị omimi mana mgbe ị kụkatara akwa a na veniga n'ime efere ị were ya tinye na okpuru isi gị ndị bekee na-akpọ nụ scalp itinye ya n'okpuru isi gị ịhapụ hapụ ya n'isi gị na nkeji iri ruo na iri abụọ i wee were mmiri nke gbaṅara agbaṅa tinye lemon sapụ ntutu isi gị ị ga-ahụ na ị ga-enweta ntutu isi nke dị mma nke ahụ dị ike onye ọma na-ege ntị ime ihe ndị a ị ga-ahụ na ị ga-enweta ntutu isi nke dị mma m ga-asị ntutu isi nke ahụ dị mma onye ọma na-ege ntị ebe a ka anyị ga-akwụsị n'ụbọchị taa echi echi mgbe anyị ga-abịa anyị ga-ekwu okwu gbasara ihe a na-akpọ common time nọnyere anyị rue mgbe ahụ ugbu a ka anyị wetara gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị Jesu akpọ gị n'afọ amara gị ọgbụgba tutu isi n'ọkpọkpọ tutu chineke akpọ anyị n'afọ ọ mawo onye anyị bụbu abụọma abụ ọma nke anyị gere n'olu ndị Seventh Day Adventist Church Choir ụmụọka ya Township ọ na-emere na abụọma nke onu nyere anyị na-echekwutara anyị na chineke kere anyị ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-akpọbata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma na-echekwutara gị onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị kọrọ na ekwentị na 0706363 7224 0706 363 7224 mara na ị nwere ike ige ozizi ọma nke taa na awr.org chekwụta itinye asụsụ Igbo ọ bụkwa dịka dị n'ụbọchị ha na-eri na aṅụkwa ihe ọṅụṅụ ha na-erikwa ha na-aṅụkwa ha na-enyekwa n'ọlụlụ dị mmadụ na-emekwa ememe ha amaghị mgbe m webara n'ụgbọ ya oge oriri na ọṅụṅụ dachiri ha niile obi ụfọdụ na-akwa n'ụgha emo ha amaghị na n'ụgha na-ekwu eziokwu akwa ndị ọzọ ma Chineke e ezi onye igbo na-ege ntị ndeewo ka mara nke chineke dịrị gị n'ezinụlọ gị n'ezie eji m obi ụtọ na anabata gị n'ohere ọma nke a ohere nke chineke nyeworo anyị ka anyị were tụgharịa uche n'okwu ya amara ya ga-adịkwara anyị n'oge niile n'ihi na chineke anyị bụ chineke nke ịhụnanya n'ụbọchị taa isiokwu nke m chọrọ ka anyị leba anya bụ nke na-asị eluigwe ga-eji oke ọkụ gabiga eluigwe ga-eji oke ọkụ gabiga nna anyị na chineke anyị dị nsọ onye pụrụ ime ihe niile anyị ekelele gị n'ohere ọma nke nke nyeworo anyị jehova biko nyere anyị aka ka anyị na-eleba anya n'isiokwu nke ụbọchị taa mgbe ihe ndị a ga-eme biko ghọrọ ụmụ gị ebe mgbaba n'aha jizọs anyị ga-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ Pita nke abụọ isi atọ amaokwu nke iri Pita nke abụọ isi atọ amaokwu nke iri ọ sị n'ihi na onye ahụ nke na-achọ ịhụ ndụ n'anya na ịhụ ezi ụbọchị ya mee ka ire ya ghara ikwu ihe ọjọọ meekwa ka egbugbere ọnụ ya ghara ikwu okwu aghụghọ gị onye mụ na ya na-atụgharị uche biko ọ bụrụ na ị hụrụ ndụ gị n'anya kwee ka egbugbere ọnụ gị ghara ikwu okwu aghụghọ ekwula ihe ọjọọ site n'ọnụ gị ma ọ bụrụ na ị chọrọ ịhụ ndụ n'anya chetakwa na akwụkwọ nsọ emeela ka o doo anyị anya sị na ire anyị pụrụ ime ka anyị dị ndụ ọ pụkwara iwetara anyị ịla n'iyi ma arịrịọ m oge niile na-abụ ka ire anyị wetara anyị ndụ ọ bụghị naanị ndụ ndụ ebighị ebi ọ na-eme a na-ekwu okwu oge ikpeazụ ọtụtụ n'ime anyị ya dị ka ọ bụ ihe egwuregwu ka ọ bụ ihe ọ dịghị ihe eji ya kpọrọ ma n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị onye nwe anyị tutu Jizọs abịa Chineke na oke iwe ya ga-ezite amụma site n'elu igwe nke ga-akpali oke ọkụ n'ime ụwa ugwu niile ga-agbakwa ọkụ ma bupụta site n'ime ala iperipe nkume na uju ya ma mebie ọtụtụ ala ubi ọhịa niile obodo niile mgbe iperipe nkume ndị a na-adanye n'ime osimiri nke a ga-eme ka osimiri ndị a na-agbọ dịka ite sinyere n'ọkụ nke a ga-eme ka mmiri ndị a bupụta site n'ime ha nkume ndị ga-agbawasị ma laa ọtụtụ ihe n'ụwa n'iyi ọtụtụ mmiri ndị a ga-atakwa n'ezie ụbọchị ahụ ga-abụ ụbọchị dị oke egwu oke ala ọma jijiji ga-adịkwa n'ebe niile Chineke ga-eti ndị mmebi iwu bi n'ime ụwa ihe otiti ruekwa mgbe ha ga-aghọ ndị alara n'iyi gị onye mụ na ya na-atụgharị uche anya site n'akwụkwọ nsọ ebe Chineke tiri ụwa ihe otiti ma ọ bụ otu obodo ihe otiti nke bụ obodo ijipt mgbe chineke chọrọ ka ha hapụ ndị ya ka ha laa gafee ya chineke tiri ha ihe otiti site n'ihe otiti ahụ ọtụtụ n'ime ha bụrụ ndị a lara n'iyi ma ihe chineke na-eme na-adị m mma nke ukwuu bụ tutu ya eme ihe ọ bụla ọ na-adọ mmadụ aka na ntị ịhụ na ịgbanarịrị mbibi nke ikpeazụ ala ụwa nke a n'iyi ụwa ga-abụkwa ebe ebupụworo ihe niile ga-agbakwa ọkụ eluigwe agaghị adịkwa n'ezie n'oke ụbọchị ahụ gị onye mụ na ya na-atụgharị uche ala ga-asaghịkwa ọnụ ya ma bupụta ihe ezoworo n'ime ala mgbe ihe ndị a niile ga-apụta site na iwe nke Chineke ihe ndị a ga-ekpochapụ ihe nnweta niile nke ndị mmadụ woro ọtụtụ afọ kpaa ma hapụ ilekọta ọbụna ndị fere ha ofufe gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na anyị ghọtara okwu a anyị ga-achọpụtasị na ụfọdụ ndị mmadụ bụ ndị ị ga-alụrụ ọlụ ma ịlụsịa ọlụ ha ga-enwe ike kwụọ mmadụ ụgwọ ruru ya nramahụ apụta ọtụtụ n'ime ha bụ ndị na-emechi obi mechie obi ghara ịkwụ ndị tara ha ahụhụ ndị ji ọsụsọ nke gbara ha na ume nke dị ha n'ahụ lụọrọ ha ọlụ a ga-akwụ ha ụgwọ ọtụtụ ndị na-akpa agwa dị otu a amaghị m ma ọ bụ akọ amakwanụ m ma ụdị akọ nke a ọ bụ akọ nke ziri ezi ya mere a na-eme ka anyị mata n'ụbọchị taa na ihe ndị a niile anyị na-adọgbu onwe anyị n'ọlụ na-elenyeghị anya ịmata na mmadụ nọ na nramahụ ihe ndị a niile ga-abụ ihe ndị nke a ga-ala n'iyi n'ezie ọ gaghị adị anya a ga-eji oke ọkụ laa ọlụ niile nke mmadụ lụworo n'iyi ọtụtụ mmadụ ga-etufu ndụ ha n'ọnọdụ dịka nke a ma dịka ọ dị n'oge uju mmiri ahụ chetakwa na akwụkwọ Jenesis e mere ka ụwa nke Chineke kechara sị na ọ dị mma bụrụ ihe a lara n'iyi n'ihi ọchịchọ nke mmadụ bụ ihe ọjọọ ruekwa n'ụbọchị taa ọ bụ ihe mwute na ọchịchọ nke mmadụ adịbeghị mgbe ọ gbanwere ọ ka bụkwa n'ihe ọjọọ kpatara Chineke ji kwara Noa ụgbọ kpọba ya n'ime ụgbọ ahụ Chineke kpọbara Noa na ụgbọ nke ọ kwara ya ya mere na mgbe oke ụbọchị nke mbibi ahụ ga-abịakwasị ụwa nke a mgbe ahụ ụwa ga-ezute ịla n'iyi gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na mụ na gị ga-akwado onwe anyị nke ọma ọ bụrụ na mụ na gị ga-enwe njikere n'ụbọchị taa ọ bụrụ na mụ na gị ga-akpọ mmehie asị ọ bụrụ na mụ na gị ga-akwa ire anyị nga ọ bụrụ na anyị ejighị ọnụ anyị kwuo okwu nke pụrụ ịla anyị n'iyi n'ezie Chineke ga-abụ ebe mgbaba nye ndị niile ndị kwere na ya emewo ka anyị mata site n'ọnụ David na Chineke na-eme ka anyị marasị n'ihi na anyị emewo ya onye nwe anyị ebe mgbaba anyị bụ onye kachasị ihe niile elu ebe obibi gị ọ dịghị ihe ọjọọ ọbụla ga-adakwasị gị ana m elekwa n'anya ka ịsị amen ọ dịghịkwa ihe otiti ọ nke ga-eru gị nso n'ihi na n'oge mkpagbu ọ ga-ezobe gị ọ bụrụ otu a gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ na anyị agaghị eme Chineke ebe mgbaba na ebe nchebe anyị n'ezie ka anyị kwado onwe anyị n'ihi obodo ọma ahụ nke Jizọs Kraịst gara ịkwadoro ndị hụrụ ya n'anya obodo a na-eche ndị niile bụ ndị gere ntị n'okwu Chineke obodo a na-eche ndị niile bụ ndị kwarịrị ha nga obodo a na-eche ndị na-ejighị ọnụ ha wee dahie ma ọ bụ kwuhie ya mere n'ụbọchị taa ọ ga-amasị m ka anyị tụgharịa uche ka anyị nwee mgbanwe nke obi nabata Jizọs Kraịst gee ntị n'okwu ya gaa njem ụzọ si ka anyị si gaa njem ka anyị wee bụrụ ndị a ga-anapụta ndị a ga-akpọba n'obodo ahụ nke bụ obodo ọma nke Chineke kwadobere ndị hụrụ ya n'anya mgbe a ga-alasị eluigwe n'ụwa nke a n'iyi nke mụ na gị nọ n'ime ya n'ụbọchị taa n'ezie otu ụbọchị nke ahụ ga-eme ma onye ọbụla nke tụkwasịrị chineke obi onye ahụ ka a ga-azọpụta ọ bụkwa onye ahụ bụ onye ga-eketa oke na alaeze ahụ ya dịrị gị otu a n'aha jizọs emem nwa chineke ọma na-ege ntị ị jụwo onwe gị ajụjụ m jụwo onwe m ajụjụ kee otu ụbọchị ahụ ga-abịa ụbọchị nke onye nwe anyị ga-apụta na mbara igwe ojii kee otu ụbọchị ahụ ga-adị onye ọma na-ege ntị ka anyị gbalịa kpaa agwa ọma mgbe anyị nwere ohere na-ebi ndụ mgbe anyị nwere ohere na-eku ume ka anyị kpaa agwa ọma mara sị na o nweghị onye mmanụ ụbọchị ahụ mgbe Chineke ga-abịa ee anyị mana anyị na-ahụ ihe rịba ma na-atụ aka na-asị ọbịbịa Jizọs eruwo nso ka anyị gbalịa gee ntị nye akwụkwọ nsọ Chineke ọ ga-enyere anyị aka n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi eze nlewemchi onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arị ekpere anyị bụ ka chineke doo gị na ahụike ka chineke gọzie gị ka onye gị ogologo ndụ n'ime ụwa anyị nọ n'ime ya mgbe anyị na-eche ọbịbịa abụọ nke jizọs ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 63637224 070 63637224 ezi enyi m gee ozizi ọma nke na awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo anyị ekelela ndị nyere anyị abụọ ma n'ụbọchị nke taa jikwara otu aka na-ekele nwanne anyị nwoke James ụbọchị onye na-enyere anyị aka na-apịkọta ozi ọma nke anyị na-anụ n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke gọzie ma gọziekwa ndị gere ozi ọma nke taa n'aha Jizọs amen anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo